April-long state of political upheaval following election irregularities of July 2018, the Igbo Union Dublin have at last inaugurated and officially sworn in the just elected officers in a ceremony witnessed by authorities, traditional rulers, title holders, red cap chiefs, and state security agents. The chief servant himself, sir, Arinze Ọnwụka onye ndu ndị Igbo na Dublin ndị Igbo ọfọ ndị Igbo n'aka ka i duru anyị gaba na-edu anyị n'eziokwu na ịfụnanya na obi dị umeala onweghị onye ị ga-emegbu ị ga-eguzo n'eziokwu ka isi mee nwoke ka ị ga-esi mee nwoke afọ ɔnyɛ abudihɛ gagaga ɔfuma yana ụbọchị taa ndị igbo niile gbakọrọ ebe a sị gị gị duru anyị gaba sa arinze ọnwụka onye ndu ndị The event, which took place on Sunday, the 16th of September, featured alongside The Iriji Festival. Youth Empowerment Fundraiser, History of Achievement by Previous Administration under the able leadership of former Onyendu or Emeritus Onyendu of Igbo Union Dublin, Chike Okebugu. The youth empowerment, 1,200 euros. Because I didn't Greta of Ireland. Um, ọ anyị mewere, anyị kala emekwala aga onye ọbụla ma Mike Erugo mana ọ bịala m bidoro this race with Igbo Union m kala emekwu yala aga ị ka m bịa nọnyere gị akpọkwa m ga-akpọkwa gị bịa nọnyere m so iji nọnyekwere gị jos ka m bịa nọnyere gị ịnọnyere gị mụnwa ga-ajọs tọpụ ego ahụ ị nyere 1000 m ga-etire gị 100 ka ọrụ 1003 dewonu administration anyị bụ ndị mee the first inaugural party 2016 anyị mekwere introduce ihe anyị na-akpọ IUD Thanksgiving service nke anyị ji ekene Jehova at the end of the year I bidopụtara na 2016 n'otu afọ ahụ kwa otu nwanne anyị nwoke hapụrụ anyị anyị nwere ike buru anyị ụlọ bụlụrụ ya ndị nwe ya ahịa ahụ Mike Ede anyị batazie n'Igbo language class anyị malitekwara language class dịbụ adị kama na ọ nwere ka o si wee dị anyị wee si ọnwụ wee malitekwa ya ọzọ Cynthia wee dịrị na Blakestown Community Center ebe ahụ ka ọ dịkwa ruo today language class ahụ for the first time na IUD anyị ewepụghị ego from akpa IUD wee fund the language class for two years and displayed by various cultural dance groups, music artists, and lots of funfair. The current Oyendo of Iboino Dublin now is Sir Arinze Omoka, a knight of the Roman Catholic and a clinical specialist radiographer, a product of the University of Nigeria and Soccer, practicing in consulting in Ireland. So, maka na ha drọ hapi anyị na awa patron meet on Fraịdee. anọ mbe awa patron anyị nọ meeting there o 1:30 a.m. Saturday morning and arụ m ọrụ 7 a.m. mana ọ maka IUD ka m ji wee nọ na that meeting till 1:30 a.m. maka udo maka ọganihu maka ịdị n'otu IUD so na anụ m ayọ ha ha makwa all the times anyị discuss be our patron ha ha nyere undertaking to carry out from chief greg ume bụ emerituso onye to kelechi ọnwụ mere sa to emeke ejezie ndị a nna na that meeting so ihe m na-ayọ ha bụ ha ma that undertaking ha kwụ n'iru patron anyị ha ji ekwe karịa ya out our patrons na ọtọ iud bụrụ one iud and you know the original iud ka ọ ma so na m na-ayọ o nweghị ihe mebi ana m mmezite o nwere ihe mebi ana m mmezite so onye ọbụla keep otu the terms of ihe anyị agree that night udochie maka ihe a like I keep saying awụkwa maka anyị ọ maka ụmụ anyị daalụ Thank you. It was indeed a night of rasputas. The rest is history. Gift of me reports. To watch the full clip of this video, please log on to www.giftofways.youtube.com and don't forget to subscribe and call us on 0899886061. Now you tell me, Sir Ariz, Ariz Onwuka has been installed today at the recognized Onyendu Ndibo, Dublin. What do you have to say? Onyendu mm. of Ndibo here in Dublin. Yeah. It's a daily, it's a day job. Really? Oh, yes. There's no day you don't have something to do. And mm. I hmm. receive calls. Um, you know, na ihe gara ofuma. ọ bụ o nwere ndị tụrụ anya na ọma nga ofuma mana chukwu mere ebere ya bụ ihe gara ọfụma gaa nke ọma dịtụ na arinze a ọ chukwu họpụtara ya ọ bụrụ na chukwu họpụtara arinze yeah yeah and the event has just come to an end and uh, you have seen how uh, everything went well uh, before then before this time there has been some kind of uh, you know conflict crisis all over but today the inauguration has just taken place what do you have to say as finally goal among them and uh, is, uh, you know they all appreciate now today the event has just come to an end what do you have to understand that some of us uh, some of the, the, the, group is about going into some kind of factions. And uh, you said something about that. Well, I, I, I, I, think the only thing I have to say is. Um, The event was a success. What, no, no matter the offense they've committed, yeah. we are here to forgive them okay. and accept them back as brothers. All right, thank you very much. And that is uh, Solomon Ifediara speaking to on this inauguration ceremony of the current uh, executive day of uh, IUD. And thank you very much. We hope that uh, the, those who are the punk will eventually come back to IUD to become one indivisible, indissoluble IUD. Thank you very much for speaking to us. Yeah. You have a wonderful evening. Bye-bye. To watch the full clip of this video, please log on to www.giftawayyoutube.com and don't forget to subscribe and call us on 0899886061. Till we come your way again, it's goodbye and God bless.